ugbu a ị na-ege Ikenga Nation podcast golibe ndị be anyị anyị si ka anyị were ohere anabata ọnụ na ebe a nọ ka ụbọchị nke taa nke na-abịara gị site na Ikenga Nation present podcast anyị si ka anyị nabata ọnụ onye nna n'onu ya ugbu a bụ Ọcha ike ofu onye ojii ka onye ọcha mma ofu onye Igbo na-achaza na-acha dịka anyanwụ onye bụ ịnụ ha n'onu ya ntị ga na-eme tịnịnịtanana ana m asị ụnụ nnọọ nọ ka a kalịa n'ụbọchị nke taa

Kedu ndị bụ ndị ọjọbọ? Ajụjụ a bụ ajụjụ anyị na-ajụ ọha na eze ndị ọma ndị na-ege anyị ntị n'ụbọchị nke taa. Chetakwa na ọ ka bụkwa n'ebe a nọ nke na-abịara gị site na Ikenga Nation Presents podcast ka anyị nọ ugbu a. Ebe a nọ bụ ebe anyị na-eji asụsụ Igbo ekwu okwu na-ada gbawam gbawam. Ikenga Nation Presents podcast abụrụkwa n'ebe anyị na-eji asụsụ Igbo ebi ndụ n'ime mmụọ na eziokwu Picture tinye na Facebook ụfọdụ jee na moto mmadụ see picture. debụrụ picture tinye na Facebook yuruzie na mesenja bepsa na-anwụ ndị ọjọbọ bigo zara n'ụzọ nne mara mara n'iru gwa na ka na afọ juru eju imebe mmemme na afọ gakwa ndị ọjọbọ ọba juru ebe niile imebe mmemme bido ya ba chukwu ị na-ayọ chukwu olise adododo olise ekwe na ka ndị ọjọbọ bịalụ m mmemme maka na fatuoda unu afaghị bụ sọlịa ị na-eme mmemme ọbigo yaba jụgo ihe ọmachukwu olisa ka o nyere ya aka nke bụ eziokwu bụ na ndị ọjọbọ emewago ọtụtụ ndị mmadụ obi ndị ọjọbọ emebigo ọtụtụ ihe n'obodo ya mere n'ụbọchị nke taa isiokwu anyị chọrọ ịkapịa ọnụ na-asị ndị ọjọbọ na nsogbu ha na-eweta n'obodo ndị ọjọbọ na nsogbu ha na-eweta n'obodo ka bụ onu Ọcha TK ka ị na-anụ Ọcha ike bụ ofu onye ojii ka onye ọcha mma ofu nwafọ Igbo na-achaza na-enwu dịka anyanwụ em ama m na unu ga na-ajụ onwe unu sị kedu ndị bụ ndị ọjọbọ ndị a na-akpọ ndị ọjọbọ kedu ndị ha bụ na-atụfughị oge anyị ga-aga n'iru ka anyị gwa ụnụ ndị bụ ndị ọjọbọ ee ndị bụ ndị ọjọbọ bụ ndị na-amaghị otu esi eme ihe mana ha bịa ha ekwechiri na ha ma otu esi eme ya ịdanye n'aka ndị a ha ewere ire saa gị ewere ọnụ saa gị si gị na ha ma eme ihe ị chọrọ ka e mee saratam satam inyezie ha ihe inyezie ha ya bụ ihe ka ha mee ha emegherie emegherie ha emebiere gị ihe ha emee ya konjawo nja ha agaghị eme ihe ahụ ọfụma ọ bụ ndị a dị otu a ka a na-akpọ ndị ọjọbọ ndị na-achọ ụzọ ha ga-esi rite gị ego gị mana ha agaghị eme ihe ị chọrọ otu isi wee chọọ ya ọ bụ ha bụ ndị ọjọbọ n'ụzọ ọzọ ndị ọjọbọ bụ ndị na-amaghị ọrụ ndị ọjọbọ bụ ndị na-amaghị ọrụ ndị ọjọbọ bụ ndị na-amaghị ọrụ o doro m anya na ihe anyị kwuru abago igbo ndị ọma ndị na-ege anyị ntị maka na ndị ọjọbọ bọọdụ bụ ndị na-amaghị ọrụ n'ihi ya ọ ga-adị mma ma ọ bụrụ na anyị kpachara anya na ndị anyị na-asị ha bịa rụọrọ anyị ihe ma ha bịa meziere anyị ihe ma ha bịa kụziere anyị ma ọ bụ ụmụ anyị ihe maka na o nwere ka ọrụkwa ndị ọjọbọ ka ị na-enye ọrụ ka ha lụọ marakwa amara na mgbe ị nyere onye ọjọbọ ọrụ ọ gaghị arụta ya ee anyị wee werezie ohere a na-anabata ụnụ kpọmkwem n'oge ebe a nọ nke na-abịara site na ike Nation Presents podcast ebe a na-eji asụsụ Igbo ebe ndụ n'ime mmụọ na eziokwu kedu ihe kpatara anyị ji enwe ndị ọjọbọ maọbụ ndị na-amaghị ọrụ n'obodo ọnụ ga-ama ama na n'ihi na ọrụ adịzighị a na-enwe oke ọrụ maka na kwa afọ ọbụla ụmụaka imirikiti imi ụmụ ntorobịa na-esi n'ụlọ akwụkwọ mahadum apụta dịka ndị tozuru oke n'ihe ọbụla ha gụrụ n'ihi imirikiti ụmụ ntorobịa ndị a na-apụta ọrụ dị ụkọ ọrụ kọrọ ụkọ ọrụ adịghị o wee mezie na n'ihi na onye ọbụla na-achọ ụzọ ọ ga-esi nweta ihe ọ ga-arụ ụfọdụ ndị na-ahapụzi ihe ha gụrụ n'akwụkwọ ga mụọkwa aka ọrụ ụfọdụ ndị na onwe ha bụ ndị gụgidere akwụkwọ ha agụchaghị agụcha ha amapụta hmm. n'ihi nke a enwezie ndị na-amaghị ọrụ maka onye gụchara otu esi awụ barista ikpe ama hapụzie ya ga ma nweta e agba ihe ọkụ mana mara na o were go afọ ise ma ọ bụ afọ isii gụọ otu esi ahụ barista ikpe ama ọ gụcha ya pụta ọhụgọ chọọ ọrụ ihe ka afọ abụọ o nwetaghị ọrụ ọ sị ka ọ ga mụọ otu esi agba ihe ọkụ ka ọ nwegoro ihe ọ na-eme mgbe ọ gara mụọ ya bụ otu e agba ihe ọkụ ihe ka ọnwa isii wee wụrụkwa na ọ kwesịrị ịmụta ya bụ ihe ihe dị ka otu arọ na ọnwa isii ọ mụọ sọsọ ọnwa isii mapụ ga mepee nke ya onye ha abanyego na ndị na-amaghị ọrụ ụfọdụ ndị abụrụ na ha gụgidere akwụkwọ ha agụchaghị agụcha ha mapụ were nwayọọ ga chọọ ofu ihe mewe ha abanyego na ndị na-amaghị ọrụ ọ ya na-akpata na ị nwere ike ịhụ ebe a na-eme agbamakwụkwọ ofu onye asị gị na ee eh, gị nye ya ọrụ ka ọ haziere gị nwunye gị onye ọzọ asị gị nye ya ọrụ ka ọ kwara gị akwa ị ga-eyi n'ụbọchị ahụ enye ndị ọrụ a onye nke na-akwa akwa akwa agbatikoro onye nke na-emezi mmadụ techatecha o techachaa nwunye gị ọ pụta ọwụrụ mmọnwụ kama ọ ga-ama mma ị na-ajụ ma ọ wee zaga ka ị na-anụ ike akwụrụ ọtọ wee gbu gị o wee wụrụ gịnị n'ihi na ndị a bụ ndị na-amaghị ọrụ mana oge ụfọdụ anyị agakwanagị ata ha ụta anyị agaghị ata ha ụta maka na ọkwanụ mbọ ka ha na-agba ọ bụ eziokwu na ha nwere ike mebiere mmadụ ihe mana ọ mbọ ka ha na-agba ee ya mere anyị chọrọ ile ya anya n'ihe ị nwere ike ime ka mmadụ soro na ndị a na-agụ na ndị na-amaghị ọrụ chetakwanụ na ndị ọjọbọ maọbụ ndị na-amaghị ọrụ bụ ndị a na-asị na ha ga-emeli ihe ha ga-emeli ndị na-anara ọrụ ha amaghị anya ya ma ọ bụ ọrụ ha amachaghị anya ya nke ọma na ụdị na ha ma ya arụ gaa rụọ ya rụọ nọnsens rụọ inyo ọ ha bụ ndị a na-akpọ ndị ọjọbọ maọbụ ndị na-amaghị ọrụ kedu ihe nwere ike ime na mmadụ nwere ike isonye na ndị a na-agụnye na ndị na-amaghị ọrụ maọbụ ndị ọjọbọ anyị ekwubugo nke mbụ nke mbụ bụ na ọrụ adịghị onye gụchaa akwụkwọ tozuo oge nweta asambodo ọhụghị ọrụ gbasara ihe ọ gụrụ n'akwụkwọ ọ ga-aga chọọ ihe ọzọ mee mgbe ahụ ọ gara chọwa ihe ọ na-amaghị anya ihe ọ na-agụghị n'akwụkwọ ihe ọ na-amụghị amụ mewe onye ahụ abanyego na ndị na-amaghị ọrụ maka na o nweghị mgbe ọ ga-emecha ihe ahụ mee ya ka onye gụrụ ya maọbụ onye mụrụ ya amụ maka na asị ihe a mụrụ amụ ka ihe a gwara agwa nwanne o weregodo ọgwụ na-eme ya ọ gaghị eme ya nke ọma dịka onye mụrụ ya amụ ma ọ bụ onye gụrụ ya agụ nke a bụrụ otu ihe nwere ike ime ka mmadụ sonye na ndị a na-agụnye na ndị na-amaghị ọrụ ihe ọzọ abụrụkwa etinyego uchu etinyego uche mgbe onye ahụ na-amụ ọrụ maọbụ mgbe ọ na-agụ akwụkwọ o nwere ụfọdụ bụ ntorobịa anyị ma nwoke ma nwaanyị o ndị bụ mgbe ha ga-aga na-amụ ọrụ ikekwe ọnwụ ha kwụrụ ụgwọ ọrụ ha na-amụ nne ha ma ọ bụ nna ha enyi ha nwoke enyi ha nwaanyị ma ọ di ma ọ nwunye ma ọ bụ enyi kwụrụ ha ụgwọ ha ewere maka na ọbụghị ego ha ha agaghị etinye uchu ha agaghị etinye uche ikekwe a na-akụziri ha ọrụ ha agbara oringo narie mere ihe dị ha mma na-aga ee ha nọchazi ebe ahụ wepụ ike ha agaghị anọzu anọzu ha mapụtakwa gabido nke ha ngwagwazienụ m otu ọ ga-adị ma mmadụ gaa ịmụ ọrụ otinyego uchu otinye tinyego uche nọrọ n'elu ya ọnụzụghị ihe ọ kwesịrị ịnọ mapụta gabido nke ya ịhụ na onye ahụ ga-abụ otu onye n'ime ndị a na-agụnye na ndị na-amaghị ọrụ ehe o wee wuru etinyego uchu n'ịmụta ya bụ ọrụ maọbụ ịgụ ya bụ akwụkwọ na-esokwa eme ka mmadụ sonye na ndị a na-agụnye na ndị na-amaghị ọrụ ọzọ awụrụkwa enweghị mmasị nke na-adị n'aka ndị na-akụzi ya bụ ọrụ aka maọbụ akwụkwọ hmm. ị gaa n'ụlọ akwụkwọ anyị taa ọ nwere ụfọdụ ndị nkụzi anyị wụ ha bata kama ha ga-ewedata obi ala kụziere ụmụ akwụkwọ akwụkwọ ka ha mụta ha abawa mba gwa gị na ị ga-enye ha puku naira ise tupu ha kụziere gị ihe ịkwụrụ kwụrụ ụgwọ akwụkwọ o na ị ga-enyekwa ha puku naira ise tupu ha enye gị akara ị nwetara na ule idekwere o ịgụkwara e akwụkwọ igotere kwụọ ụgwọ akwụkwọ dee o na ule gị ha asị gị na ị ga-enye gị puku naira ise enweghị mmasị abịazie o mezie ndị na-agụ ya bụ akwụkwọ ha agaghị ama ihe a na-akọ ha agaghị eso n'egwu nọrọ n'egwu ịghọtago abịa na ndị nke na-amụ aka ọrụ ndị ọga na-akụzi ya bụ aka ọrụ oge ụfọdụ ha anaghị enwe mmasị n'ihi na ha na-atụ ụjọ na nwa ọrụ ha nwere ike karịa ha maọbụ ụmụ ọrụ ha nwere ike karịa ha ee o wee wụrụ onye guzoro ọta akwatuo ya sọgbụ bụ eze ga-akwụ ọtọ n'ụwa nke bụ nsogbu ndị Igbo na-enwe onye ọgabịa ọ gaghị achọ ka ọ kụziere nwa ọrụ ya ihe otu o si kwesị ọ gaghị enwe mmasị ịkụziri onye ahụ maka na ọ ga-asị na ọ na-ezo ụfọdụ ihe ka o were ya karịa nwa ọrụ ya ma chezọzie na o nwee ka ihe si mee o were ihe niile ahụ ọ na-ezo gaa n'ala ili ehe ị hụrụ ya o wee wụrụ ya enweghị mmasị na-adị n'aka ndị nkụzi ma ọ bụ ndị ọga na-emekwa ka ndị na-amụ aka ọrụ ma ọ bụ ndị na-agụkwana ya bụ akwụkwọ soro na ndị na-amaghị ọrụ ma ha mechaa ọzọ bụrụ agwa ọjọọ ndị ụmụ ọrụ maọbụ ndị ụmụ akwụkwọ a na-enwe ma na-akpa o nwere ụfọdụ na-abịa ịmụ ọrụ otu a sọsọ agwa ọjọọ ha ezuola ime ka ọga ha chụọ ha sị ha laa nyeghachi ha ego ha ọnwụ na ọga ha nwụchachara ezigbo mmadụ nnọọ ọgbachi nkịtị na-ele onye ahụ were nwayọọ na-agwa ya okwu o nwere ike onye ahụ agaghị ege ntị ruo mgbe o mechara si n'aka ọga ya pụọ mgbe ahụ ọ gaghị amụta ihe a na-akụziri ya n'ihi na agwa ọjọọ na ọnụ ọjọọ ya agaghị ekwe ya nke ka njọ bụ na ọ ga ka okwu okwu ha ekwukarịa ọ ga ka ka ba mba ha agbakarịa ọbịa ka ọ tie ihe ha eburu ọgụ buso ọga ha abịacha na nke gbasara ịgụ akwụkwọ onye nkụzi bịa ka o wetara ha ọnụ gwa ha na ihe ha na-eme adịghị mma ha alụsawa ya ọgụ eke na-ekwughị etikarị ya na mkpubakarị ya na mba ọwụzie na onye ahụ nọ n'ụmụ otu nzuzo dị aṅa dị aṅa nsogbu wee wee dịnụ ọ pịawa onye nkụzi azụ n'ihi agwa ọjọọ dị ụta ndị nkụzi na ndị ọgabiazi ha ewere nwayọọ bere ebere nọrọ n'otu akụkụ na-enyechai ha ya nwanyechai nyechai jai ka ọ gharakwa ịwụ na enwe ihe ha na-eme ịghọtago o wee bụrụ na agwa ọjọọ nwere ike ime ka mmadụ hapụ ịmụta ọrụ nke ga-eme na onye ahụ ga-esonye na ndị a na-agụnye na ndị na-amaghị ọrụ maọbụ ọ bụ ndị ọjọbọ nke ikpeazụ a ga-ekwu maka oge abụrụ ihe ọzọ nwere ike ịkpata ka mmadụ sonyekwa na ndị a na-agụnye na ndị na-amaghị ọrụ bụ enweghị mmasị ịmụta ya bụ ihe a na-akụziri ya ikekwe onye kwụrụ ụgwọ eji na-amụta ya bụ ihe bụ nne na maọbụ nna maọbụ nne na nna maọbụ di ma ọ nwunye ma ọ enyi n'ihi ma ọ nwanne ụmụnne n'ihi nke a ihe a na-achọ ka onye ntorobịa mụọ abụghị ihe uche ya dị na ya o nwere ike nwatakịrị chọrọ ịmụ otu esi arụ ụgbọala kama a ga-akwụrụ ya ụgwọ n'aka ndị ma ka esi arụzi ya bụ ụgbọala edozi ya ya bụ mekanik n'olu nwa bekee akpọrọ ya gawa na nke ndị na-agba ihe ọkụ ndị nke a na-akpọ welders ị hụrụ ya mgbe ị hapụrụ ihe nwatakịrị chọrọ ime ihe o nwere uchu ihe o nwere uche ihe o nwere mmasị ime gakwụọrọ ya ụgwọ ka ọ ga-amụta nke onye enweghị mmasị onye ahụ agaghị amụta ya nke ọma maka na ọ bụ ebe a ka uche ya ma ọ bụ obi ya dị n'ihi nke onye ahụ mechagodi ya pụta ọ ga-eso na ndị a na ya na ndị na-amaghị ọrụ o wee wụrụ ya iji gaa n'ihu o nwere uru dị na ndị a na-amaghị ọrụ o nwere uru enwere ike irite na ndị a na-agụnye na ndị na-amaghị ọrụ ndị Igbo na-ekwu sị na ebe ọghọm dị uru dị ya ya mere uru dị a ga-eriteli n'ebe ndị a a na-agụnye na ndị amaghị ọrụ nọ uru nke mbụ bụ na ha ji ya na-enwe ihe ha na-eme karịa ị na-eme mpụ na arụrụ ala n'obodo karịa ị na-ezu ori na-ese anwụrụ na-agagharị ọ ka mma na mmadụ so na ndị na-amaghị ọrụ karịa na onye ahụ na-ezu ohi Mm. ọ ka mma ọ bụrụ ofu uru a ga-erite na ya ya bụ na ụmụ ntorobịa na-arụ ọrụ mana ha amachaghị ọrụ ndị a na-agụ na ndị na-amaghị ọrụ ndị ọjọbọ ọ mbọ ka ha na-agba ha ji ya na-agba mbọ ịgbakwanụ mbọ n'onwe ya ka mma karịa izu ori ime mpụ na arụ ala ịchụ nwaanyị ịkwaso nwaanyị iko n'ike ee ịgba mbọ ahụ ka mma karịa ya wee bụrụ otu uru uru ọzọ uru nke abụọ abụrụ na ndị a na-agba mbọ a ga-ejili mbọ a ha na-agba na-enye n'onwe ha nri karịa ịnọ nkịtị na-eri mata tankma mm, ha ga-ejili ya na-enye onwe ha nri na-egotere onwe ha akwa otu ọbụla o dị maka na ndị oyibo o nwere ha na-ekwu n'obodo naijiria na oyibo na-asị atọ na atọ na winji afọ ka eme eme ka afọ otu ọbụla ọdịla ha ga-ahụrịrị ihe ha ga-eme were rie nri kwa ụbọchị ghara ịga na-ayọgharị ayịyọ ma ọ bụ na-achọ ihe ọjọọ ha ga-eme iji wee ri nri ee ọ bụrụkwa uru ọzọ uru nke atọ abụrụ na ọ na-eme ka a ghara ị na-achọ ndị na-arụ ọrụ achọ ọ bụ eziokwu na a na-agụnye ndị a na ndị na-amaghị ọrụ mana o nwere ndị na-ejikwa ha arụ ọrụ maka gịnị ego a ga-akwụ ndị na-amaghị ọrụ dị obere karịa ego a ga-akwụ ndị ma ọrụ hmm, o wee mee ka gịnị mee agaghị na-achọ ndị ga-arụ ọrụ maka na ndị nke a ga obere ego i were nwanyị enye ha nwa ja ya ego ha ha ọrụ gị ọrụ otu ọbụla ha si rụta ya gị nwa na onwe gị na-akwụ ha obere ego mana o nweghị mgbe ha ga-arụ ya ka ndị m ọrụ wee wụrụ na ọ na-ebe ego ọ na-ebe ego ọ na-ebe ego ee ma mekwa ka a ghara ị na-achọ ndị ga-arụ ọrụ achọ ee ebe aka ruru onye ohi n'isi ebe aka ruru onye okonye nwunye ya na ọ dị ya ee ịghọtago o wee wuru uru dị na ya nke bụ na ee ọ na iji obere ego ịchọ ndị na-ama ọrụ ha arụ ọrụ gị obere gị ego ọ na iji nnukwu ego ịchọ ndị ma ọrụ ha arụ ọrụ gị ịkwụọ nnukwu ụgwọ arụọ ya ọfụma Ahịa mana ị gaghị achọ ndị ga-arụ ya achọ maka na ha nọ ya e nwere ndị ma ọrụ nwee ndị na-amaghị ọrụ wee wuru otu uru ọzọ dị na ya uru nke ikpeazụ abụrụ na ọ bụ otu usoro ụmụ ntorobịa ji enwe ihe ha na-eme ọ bụ otu usoro ụmụ ntorobịa ji enwe ihe ha na-eme o wee wurukwa uru ọzọ dị na ya anyị ekwugo maka uru dịka ọ ugbu a o nwere ọghọm dị na ndị a a na-agụnye na ndị na-amaghị ọrụ maka na dịka m si kwuo na mbụ ebe uru dị ọghọm dị ya ebe ọghọm dị uru dị ya ugbu a ka anyị lee anya n'ihe ọghọm dị n'iji ndị a a na-agụnye na ndị na-amaghị ọrụ arụ ọrụ nke mbụ bụ na ọ ga-eme ka ihe mmekpa ahụ na-ekwesịghị imebu mee ee maka na mgbe ị gara ahụ onye na-amaghị ọrụ sị ya bịa rụọ ọrụ gị ọkụ na ọkụ gị mebiri n'ụlọ gị ọrụchaa ya ọrụtaghị ya nke ọma enwere ike eweta ọkụ ụlọ ahụ agba ọkụ gbariri gbarie gbatuo na anị wụrụ ntụ o wee wụrụ maka na iji ndị na-amaghị ọrụ ga rụọ ọkụ dị n'ụlọ gị kama ị ga-akwụ ndị ma ọrụ nnukwu ụgwọ ọ wụrụ ihe ọghọm na ọ na-eme ka ihe nsogbu na-ekwesịghị ịdapụta bụ dapụta ọzọ awụrụkwa ihe ọghọm nke abụọ awụrụ na ọ na-eme ka ndị ma ọrụ hapụ inwe ọrụ ha ga-arụ n'ihi na ndị nke a na-agbaghị ọrụ na-ebe ego ụfọdụ ndị ga-asị na ka ha kwụọ obere ego ahụ ka ndị arụ ọrụ ha ụtọ ole esi rụta ya afọ ụka eme eme ka afọ karịa gị inye ndị ma ọrụ nnukwu ego ka ha rụọ ya ọ ma wụrụzie na ọ na-eme ka ndị amazi ọrụ arụ nke ọma nke ọma ghara ị na-enweta ọrụ ha ga-arụ mgbe ọbụla ee ọ ga-emeghe ọrụ ha ga na-enweta ga-epe mpe ịghọtago ọ bụrụ ihe ọghọm ihe ọghọm nke atọ abụrụ na ọ ga-eme ka enyi na enyi nwee nsogbu maọbụ nwanne na nwanne maọbụ ikwu na ibe maọbụ nne na nna maọbụ nne na nwa ma nna na nwa maka na mgbe m bịara sị gị Chijioke o biko achọrọ m ịgbapụ mmiri be m esi m he ọcha ọya ka iji nwa ya ekwu enwere m onye m agbapụ mmiri ị kpọrọ m onye na-amaghị ọrụ ọ bekwuo ya ego m na-amanye elu nye na ihe ọ nara m ọgbapụcha mmiri ọgbapụteghị ya mgbe ọzọ m hụ gị nwa wụ Chijioke iwe ga-ewe m ịghọtago m ha ga iwe wee mgbe ahụ nsogbu adapụta n'etiti enyi na enyi ịhụrụ ya nke bụ na ọ na-eme ka nsogbu dapụta n'etiti mmadụ na ibe ya n'ihi na ndị a na-amaghị ọrụ maọbụ ndị ọjọbụ a ga-arụ ọrụ a otu ọbụla ha si rụta ya ha agaghị arụ ya nke ọma nke ga-eme na onye a rụrụ ọrụ agaghị enwe obi ụtọ nke ga-eme na nsogbu ga-adị n'etiti ya nwa onye rụrụ ya ọrụ bụ onye amaghị ọrụ na onye kpọtara ya ọ were ihe ọghọm ihe ọghọm nke anọ awụrụ na onwebụdị gị mgbe ọ dị mma iji onye na-amaghị ọrụ rụọ ọrụ ọ dịghị mma maka na ndị Igbo na-asị na ihe dị mma dị mma nke na-adịghị mma adịghị mma ee anyị kwetere na ọ bụ mbọ ka ha na-agba o anyị ma na ha amaghị ọrụ ha na-agba mbọ ee mana ọ bụghị ihe dị mma ka ọ bụ ọ bụghị ihe dị mma ka ọ bụ iji ndị na-amaghị ọrụ rụọ ọrụ ee maka na ọ ga-emebi ihe o wee were ihe ọghọm ọzọ dị na ya ihe ọghọm nke ikpeazụ abụrụ na ọ na-emebi aha mmadụ ndị Igbo na-ekwu okwu sị na ezi aha ka ego mgbe ị gara kpatara nwanne gị onye amaghị ọrụ ka ọrụ ọrụ ya ọrụ obegodi ego ọ nagodi ya obere ego rụchaa ya bụ ọrụ gị nwa kpọtara akpọta ma onye na-amaghị ọrụ rụrụ arụ aha ụnụ ka unu na-emebi maka na mgbe ọzọ onye ahụ agaghị ekwu ihe ọma gbasara ụnụ, nke bụ na ọ na-emebi aha mmadụ ndị Igbo na-ekwu sị na ezi aha ka ego ya bụ gị bụ nwoke gị bụ nwaanyị biko akpọtakwarala nwanne gị onye amaghị ọrụ ọ gwụla ma ilechala anya ya hụ na onye amaghị ọrụ ka ọ sị gị kpọtara ya maka na obere ego ịkpọtara ya ụdị mmadụ ahụ mana ọ bụrụ na ọ bụghị ya biko chọọ onye ma ọrụ kpọtara ya onye ahụ ka ọ rụọrọ ya ọrụ nke ọma ka ị ghara imebi aha gị o ka hapụ isi na onye akwụkwọ onye ọjọbọ ịghọtago gị nwa na onwe gị na-amaghị ọrụ gbalịa ka ị mụta ka hapụ ị na-akpọ gị onye ọjọbọ onye na-amaghị ọrụ maka ọ ga-eme ị gaghị enwetakwa ọrụ oo ihe onye amaghị eme ya ekwela na ọ na-eme ya ọ nwoke mmadụ sị gị bịa mee ihe ị na-amaghị emesi ya o gawa ka ime ihe ahụ ị nwere ike imebi ihe ijide ụgwọ ma ọ bụ gakpo ya nga ma ọ tụcha ikwuo ya ndụ gị ma ọ bụrụ onye obi tara mmiri ka ị rụrụ ọrụ o wee wụrụ ya o wee wụrụ ya ee kedụkwara ihe anyị ga-eme maka ndị a na-akpọ ndị bụ ndị na-amaghị ọrụ nke mbụ bụ biko ndị nne na nna ndị a ji ego na-akwụrụ mmadụ ụgwọ ịmụ ọrụ ma ọ bụ ụgwọ akwụkwọ biko gbaanụ mbọ hụnụ na ihe ụnụ na-akwụrụ nwatakịrị ụgwọ ịga ịmụta ma ọ bụ ịgụ n'ụlọ akwụkwọ bụ ihe obi ya nabatara unu ejila maka na ọ bụ ụnụ ga-akwụ ụgwọ sị ya gaa gụọ maọbụ ga mụọ ihe ụnụ chọrọ maka na onye ahụ mechaa ya a ga-agụnyerịrị onye ahụ na ndị na-amaghị ọrụ maka onwe mgbe ọ ga-eme ya ọfụma maka na ọ bụghị ebe ahụ ka echiche obi ya dị hmm. ihe ọzọ a ga-eme nke abụọ bụ na ụnụnwa na-agụkwa na ya bụ akwụkwọ ma ọ bụ unu na-amụ ọrụ biko nu dosa na agwa ọjọọ na ụsọ dosa na agwa ọjọọ na ụsọ ka unu nwee ike mụta ihe a ga-akụziri ụnụ. ndị Igbo na ekwu kwụsị na onye buru chi ya ụzọ ọgbagbuo onwe ya n'ọsọ o buchie ya ụzọ teta ụla na-ebuchi ya ụzọ anabakwa o wee wụrụ ụka wụrụ ilu agwa ọjọọ adịghị mma unu dosa ya n'ụsọ wedata na obi ana wedata na anya ana tii na uchu mụta ihe a na-akụziri ụnụ ka unu ghara iso na ndị a ga-asị na ha amaghị ọrụ ma ụnụ mechaa ọzawụrụ na ndị ọchịchị obodo ga-ewepụta iwu ga-akwado ma na-enyekwa ndị a na-amụ ọrụ ugwu ha ga-agbakwa mba ịhụ na ọrụ na-adị ka imirikiti ụmụ anyị ndị si n'ụlọ akwụkwọ mahadum apụta hụ ọrụ ka ha hapụ ịgụcha mahadum ga mụwakwa ọrụ ọzọ nke ga-eme na ha agaghị enwezi ndidi mụcha ya agụnyezie ha na ndị na-amaghị ọrụ o wee wụrụ ya ajụjụ ị ga-ajụ ma saa onwe gị taa tata na-ekwusị ajụjụ nke mbụ ị kpọtụla onye na-amaghị ọrụ ọrụ kedu ka aka ọrụ ya na ihe ọ rụrụ si wee metụta gị O metụtara gị n'ụzọ dị mma ka ọ n'ụzọ dị njọ saa onwe gị ajụjụ a ajụjụ nke abụọ awụrụ o nwere ka ndị a na-akụzi ya bụ ọrụ ma ọ bụ akwụkwọ ya bụ ndị ọga ndị ọga maọbụ ndị nkụzi n'ụlọ akwụkwọ mahadum o nwere ka ha si eme ka ndị ha na-akụziri ihe hapụ ịmụta ya sorozie na ndị na-amaghị ọrụ maọbụ ndị ọjọbọ ma ha mechaa si ebe ahụ pụta ajụjụ nke ikpeazụ awụrụ ọ bụrụ na ndị aka ji akụ maọbụ ndị ọchịchị obodo arụgasị ụlọ ebe a na-amụ ọrụ aka maọbụ ụlọ akwụkwọ tinye ya ndị ma ihe a na-akọ ndị nọ n'egwu soro n'egwu ọ ga-eme ka ndị na-amaghị ọrụ belata n'obodo anyị nke a bụ ajụjụ ọzọkwa ị ga-ajụ ma saa onwe gị ndị be anyị ebe a ka anyị nọ pịachie ebe a nọ nke ụbọchị nke taa ebe a ka anyị nọ weta ya na njedebe ebe a ka anyị nọ chịkọta ya anyị wee na-asị unu biko nke onye a na na-eme ya tinye uchu ya tinye uche ya ewedata anya ala were obi umeala mụta ya ka o nwee ike mee ya ọfụma maka na ọ naghị adị mma mmadụ ịnọ n'egwu mana o soghị n'egwu maọbụ mmadụ iso n'egwu ma ọ nọghị n'egwu ọ na-aka mma ka ị nọrọ n'egwu soro n'egwu ka ọ ga-awa asị ka ndị maara ihe eme nke ọma nke ọma agụnye gị ọrụ ọjọbọ adịghị mma mmadụ iso na ndị na-amaghị ọrụ ọ bụghị ezigbo ihe ka ọ wụ anyị wee sị unu biko nke onye na-eme ya gbakawa ahụ na-eme ya ọfụma ee maka na ihe dị mma dị mma ee chetanụ na ọ bụ ebe a nọ ka unu gechapụrụ ugbu a ebe ebe anọ si abịara ụnụ bụ na ngalaba Ikenga Nation Presents podcast nke ndị nwe ya bụ ndị ụlọọrụ Ikenga Nation ebe a na-eji asụsụ Igbo ebi ndụ n'ime mmụọ n'eziokwu chetakwa na ebe a nọ bụ ebe anyị na-ejikwa asụsụ Igbo ekwu okwu na-ada gbawam gbawam onye unu nụrụ onu ya bụ ọcha tike ofu onye ojii ka onye ọcha mma otu nwa afọ Igbo na-enwu na-acha ka anyanwụ ofu onye wenu ha n'onu ya ntị gị niile a na-emegị tenentanana tenentanana biko ruo unu mgbe ọzọ anyị ga-ewetakwara unu ebe a nọ ana m ejikwa egwu anyị dons na-asị ụnụ mbọsị nta anyị chụọ ọnụ n'owere na-akpọ kọmitii of friendship mana gee ntị ka m kọọlụ gị ọjọbọ ga-ejelu webula akpa pụta solu kọmitii of friendship were okwu ụtọ nke na-aba n'isi gwa ndị ị hụrụ n'anya na ịhụka ha n'anya site igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi.com ma ọ bụ n'emume Valentine o ma ọ bụ n'ekeresimesi o ụbọchị ndị nne ụbọchị ndị nna ma ọ bụgodị n'ụbọchị ncheta ọmụmụ ọlaobi.com nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ị hụrụ n'anya na ịhụka ya n'anya site n'ịsụrụ ya asụsụ nke ịhụnanya ee ọla ndị anyị nwere na ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke e ji asụsụ Igbo dee yana aha ụtọ Igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ, nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke. Ee, e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga-adị gị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi. Anyị ma na ọ bụghị onye ọbụla nwere iru ụtọ. anyị mana ọ bụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike site na www.olaobi.com gwa onye ọ hụrụ n'anya na ọ hụka ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.olaobi.com taa ka ị gwa onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na ọlaobi com.